Aha! Winners glory clue. Uh, ah. That is what you has done. That is why you are called. you say you will do. That is what you have done, Papa. That is why you are called Jehovah. I am calling you, yo, chineke onye kere ụwa na imela o imela chineke your name on high. Lord, I lift your name on high. adọrọ mkpụrụ obi ịnụ onwe gị chineke m ọ ga obi dọrọ mkpụrụ obi nye n'onwe ezi eze ndị ọdọ mmiri besaida dọrọ mkpụrụ obi nye n'onwe gị nye ke n'onwe gị n'oruru gị love.